ụmụ anụmanụ ụmụ anụmanụ (animals) nwamba nwamba cat nkịta dog ọkụkọ ọkụkọ chicken or fowl goat azụ azụ fish torotoro torotoro turkey tolotolo tolotolo turkey ọsa ọsa squirrel uze uze squirrel nnụnụ nnụnụ bird enwe enwe monkey ehi ehi cow efi efi (cow), mbe (mbe), turtle or tortoise, mbekwu (mbekwu), turtle or tortoise, enyi (enyi), elephant ịnyịnya ịnyịnya hos anyanya anyanya hos ịnyịnya ibu ịnyịnya ibu donkey ọbọgwụ ọbọgwụ duck ọdụm ọdụm lion agụ